Joe Vicar Television, poised to reach you with the truth. Are you a Biafra or a Nigerian? This question has taken many people underground without you knowing. Ka m nwere igwegwa ndị Igbo okwu. Ajụjụ a m na-ajụ njụrụ ugbu a many people n'ime mana ọ na-amaghị. ndị Igbo ka o dokenụ na anyị na-akpọrọ ụnụ asị ndị Igbo na-asị onye nọ n'etiti ndị iro na-eche ndị ya nche onye ndị iro gbara gburugburu na-eche ndị ya nche ebidoro m ọgbakọ nke anyị na-eme anyị kpọrọ ya egburu ụlọ ụfọdụ na-akwa m emu na-achị m ọchị si unu na-egbu oge ma ekele m Chineke na anyị na-aga n'iru n'iru na azụ adịghị ya ọtụtụ ndị abịago jụọ m si na ihe ọ bụ ụdị Biafra ọzọ ka ị na-eme masị ha mba ụfọdụ ebu m agha ị na-agba n'ọrụ Biafra ụkwụ ịwụ ha ọbara ndị egbe egbu ga ewu gị baba a na-akọ ọnụ na-akọkọtọsị ma na-achị ọchị ndị Anambra si mkpocha abụrụkwa n'ụjọ nwatakịrị erughị eru chụwa ihe gburu nna ya ihe gburu nna ya egbuo ya onye ndị nna m kwuru okororihi elu wara obodo ikuku buru ihe na obodo gịnị mere m ji atụ ilu ndị ejigo m anya hụ ihe nọ n'ihe Biafra mmadụ o wegoro na mmadụ ọ ka ga-ewe masị na ndụ nke m a ga-aba n'ime n'eke ngwụcha onye na-ewute ma ụfọdụ n'ime anyị achọghị ịma enwere voice note m ka replay that voice note nwa okorobịa na-azụ ahịa asachịrịgo more than 1000 police or secret agents of ndị DSS chibaga na South East ala Igbo in collaboration with the new chief eh, chief of staff akpọbara ka ihe ha bịara ime na ha ga-akwụnye ụrụrụ ihe gbasara Biafra sịkwa Biafra sịrị kama ha ga-aga chọwakwanụ ndị na-abịa egbuchichi anyị ndị zoro ezo n'ime ọhịa ha na-aga na stọọ ndị mmadụ gaa na stọọ nwa okorobịa nwa okorobịa kpere esicha ya ahịa n'obiọma chee na mmadụ ka ọ na-eresi ahịa ihe egwuregwu ahịa bụbara ya n'ime mkpote ya emechara ọhịa Biafra debe elewe ya ọhịa Biafra debe elewe ya ya sị iwu Biafra ka iwu Naijiria asị mba ahụ m onye Igbo ahụ m Biafra ike ahụ gwa ya so n'obiko na ọbaka na moto ka ọ hụ ya abata emechie dọ mepere ya pidgin hole ekwe egbe ụta dị ka gosi ya na ahụ ndị zoro ezo bụ nke ndị federal gọọmenti chọpụtara n'ala Igbo ka ha na-achọ ndị Biafra ọ bụghị ka ha chọọ ndị eme ka ụra gara aga ọka achọ onye ọra zara ịza ana biafra nke a gaara na chineke zoro ya na na ọ sị na onye igbo na ọkwa onye biafra na ọka ya egosi ya pikchọ ndị nwudogoro ọtụtụ ụmụ okorobịa nwụrụgachi ya n'ime ime ana m agbakwuru na ama na ka onye chọrọ ịma ihe mara onye achọghị ime eme na-eme ahụrụ m agbara nze na vidiyo mere si ahụ na ọka ihe awụrụ ọka anọ m n'ụlọ kwasa na-ekwokwu biafra ya chọọchị ọ ga-aga na polis steshọn ga gwa ha me biafra ka elekere ihe ka eme unu chefurụ Chinwetara Agụ yiri onwe ya na efe ka ebe ọ nọ Chinwetara Agụ ugbu a ị mana ọ rịkọvabe n'ihe ndị ha mere ere ugbu a mụ na ya kwuru jioda dị ọ tị na Chinwetara Agụ ha rịkọvabe n'ihe ndị amị mere ya ahụ ya unu n'otu m na-enwe ihe mere Chineke ekwere unu etile mkpu ihe ndị amị mere ya so n'ime ya makwa afọ ole nwoke mmadụ dị eme ihe ndị ahụ emere ọkwa gị Biafra e nwere otu ụkọchukwu n'otu dayasis n'ala Igbo ka a pụtara nwanne gaa na bank ka o were ego dee m isie abịa tinye ya chọwa chọwa gaa na polisi mgbe e meziri bishọp nyere ga mee polisi report ndị polisi asị enwere nwa oje dị anyị ji eji gịnị ka o mere na ahụ na Fesbuk post ya na o posturu release Nnamdi Kanu I stand with Maazị Nnamdi Kanu ahụ na post na several na na Fesbuk ya ọhịa ji kpechikọm nwuchie ya ekpe na kidnapping eji mkpu agara ga ahụ ego ekpụrụ eji kwere release ya ya lọta kamgbe ahụ ma ọ na-ekwe edede bịa na peji ya anymore ma ọ fụkwadị mgbe m bidoro ọgbakọ agwara m unu na onye ọbụla mepere ọnụ kwuo na ewu obi ya don't even say fra aka gị nọ n'azụ azụ nọ na ime prison already don't even say fra Anyị e dị, gwogoro bịa you already in the prison ma ọ na-aga agbagbo gị sewu terrorist ụlọ onye onye eze ndị igbo nọ na Lagos na nna o kwuru na a ga-akpọta e oh, ndị eze nọ ọ kpọtara akpọta ihe azabatighị kpọtala ha ọ nọ na aka na ga wetara terrorist ugbu a ụmụnne m anyị ga-ahụcha na ihe ndị mmadụ ahụ ọnwụ na-azọbaghị isi for now anyị ka nọgoro n'obodo naijiria ikwere ekwe ikwe ị na-ekwe gaa na gwa na police ga gagba na afọ ịlọta na ndụ mana mmiri gwa gị ha wee ọkwa amamihe Chukwu nyere nke a ga-eji aga ije a mee ka ị maa ihe delete ihe ndị ahụ na ya WhatsApp wepụ Facebook gị wepụ onye ndị ahụ iji e wee mee profaịlụ profile picture gị karịsịa ụnụ nwa ndị nọ n'ala Igbo ma ndị nọ Naijiria na nsogbu anyị nidiri gị ka ị dị ndụ onye Chineke ga-emere anyị ka ị dị ndụ ruo mgbe anyị ga-aga na elekwere na nkwa edezila ihe ọbụla ga-etinye gị n'ọnwụ ụmụnne eji m Chineke na-arịọ unu ndụ onye Igbo ọbụla dị m mkpa ndụ m kwesịrị ịdị gị mkpa so biko nye mmụbụ awụ ihe gbasara Biafra ekwere ka o rie isi gị asị m gị hapụ gaa agitation mana bụ careful na-eme ya anyị nwere na ugboro ụlọ na-eme nke anyị ndị na-eme biafra na-eme na ya otu ọ bụla iche eme ya na-eme ya mana ekwekwala ka ịkwafe ọbara baa gị n'aka n'ihi na emere ka m mara na onye ọbụla kwafuru ọbara onye igbo ibe ya karịsịa onye igbo aka ya dị ọcha ị gaghị adị ndụ ahụ nwere nwe ala igbo ka m ripitie ya ọzọ emere ka m mara mgbe m na-ekpe ekpere na onye ọbụla aka ya nọ n'ịkwafu ọbara ma ọ bụ by extension banyere ha na egbe nye ha gị ikpe ekpere sọpọtụ aha na-akwado ha akwafu ọbara onye igbo aka ya dị ọcha n'ihi ihe ọbụla aka ya ha dị ọcha emere ka mmanụ na ị gaghị adị ndụ hụ nwere onwe ala igbo ọ maka ihe dị otu m ji na-arịọ ị na-eple your game were akọ na uche ị kwesịrị ịdị ndụ he who fights and runs away will live to fight again. doo onwe gị aka na ntị doo onwe gị aka na ntị doo onwe gị aka na ntị onye chọrọ ịnụ ihe ya nọ biko were aka n'aka gị tụsara m ihe onyonyo a ka ndị Igbo nụrụ ndị niile na-azụ ahịa na Ọnịcha ị na-azụ ahịa na Owerri eke ukwu Owerri ahịa Ọnịcha Nnewi ebe niile ndị a na-azụ ahịa n'ala Igbo Ebonyi biko biko cheke fon gị enwere ihe ọbụla ga-etinye gị na ọgba aghara enwere grupu ị wụrụ asọ ọwụwụ chenji enu nne m grupu WhatsApp grupu unu na-aza ihe ndị ahụ chenji enu WhatsApp grupu ihe ndị a ịma ana m agbakwa ama ya esogbo mgbakọ unu ekwuru m ya chenji enu WhatsApp grupu ugbu a na-adịghị ha so serious agwara m unu dat na ọnwụ na bụ bụla a ga-akụzi a ga-eme isi ya o bidokwala mgbe aka unu ga-ahụzi mkpọrọmasị unu na-esi na bụbụ kpọrọ na asị mgbe aka ndị Igbo ga-ahụ nke mkpọrọmasị akwa jụọ Igbo bekwuola ya nọ na ya mkpọrọmasị ndị Igbo mgbe aka o bidoro now your suffering continues ka anyị na-eke afọ ama na enwe ndị ga-abịakwa ya na-eme kọment na-akpụ ihe ekwu ihe sọrọ ihe ọbụla sọrọ gị ama adị ndụ hụ ọgwụgwụ onye nnupụ isi mana aga m adị ndụ banye ele kwere na nkwa otu aka ọ họrọ nọ ka m kwudewe dị ndewonu aka m bụkwa jovika bye destination you are already there from why not go to your YouTube Jovika TV ele you want am for Facebook Jovika TV Instagram and Twitter poised to reach you with the truth.